this. Ladies and gentlemen, boys and girls, let's listen to this. This is very beautiful and very important. Let's listen. In the mmanụ nke onye chịrị ya zere ndụ mmiri ndụ azụ onye anwụna na ibe ya efuna emere nwa Hold on. What is your name? mgbe obere nwaada Chinazụ Okonkwo ya wee obere nwaada obere nwaada ọ sị na ọ nnukwu nwaada obere nwaada onye ahapụgo alọ mana n'ohu yi ọnọhu yi ọ ihe a kọnfuzi ihe iyi na-a kọnfuzi gị mba gaa n'ihu gaa n'ihu iwe onye ebe abụ m onye ugbo ukpo na anambra atọrọ eze na ukpo alọọrụ eze na ukpo um, atọ alọọrụ na God bless you. You are running. I will enjoy this. Ladies and gentlemen, boys and girls, pay attention. This is very good. Nne na nna m bụ Maazị Alai na Chioma Okonkwo. yaaka ihe na anyị na-amụ ma na-asụkwa Igbo n'ụlọ ụmụnne m bụ Kenechukwu Oziọma na Eva Chioma Okonkwo anyị niile so na Parapita Igbo Kids International tata achọrọ m ịkọrọ unu maka Parapita Charity Group Parapita Charity Group bụ otu Parapita mmụọ ji ekwu ugboro paracetamol dị bụ nwa afọ Osumei Osumei dị n'okpuru ọchịchị Nnewi Diocese dị na Anambra Nnewi oh, South na Anambra steeti Fada Pita bụ onye ụkọchukwu nnewu Diocese dị na Naịjirịa Fada Pita bụ onye ihe gbasara ndị ọzọ na-emetụ ọkachasị ndị ọrụ si ụmụaka enwe nna e, enwe nna Ọ bụ onye aganihu ndị ntorobịa na ụmụaka na eju ụra. Ọ bụ maka ihe ndị a ka o jiri malite otu ndị a. Fada Peter bụ Kedu ndị bụ Fada Peter Group? Fada Peter Group bụ otu atọ na-arụkọ ọrụ ọnụ maka ọdịmma ndị mmadụ. Ha bụ Fada Peter Tenis Tennis Tournament Nigeria, Fada Peter Charity Organization USA Parapita Sports Foundation, Chicago. Parapita Chair tennis Tournament, Nigeria. Monitor Ihedeka from Irini Tolu Garaga, Nalambra State, dị n'ala Biafra. Ọrụ na ihe ha mere. Eri afọ iri na itoolu, otu a na-ekpokọta otu egwuregwu tenis Then na Anambra steeti ọnụ maka mmekọrịta mmadụ na Ndị klọb ndị a na-enwe nsọkọrịta mpi nke na-enwe ihe dịka ọnwa abụọ maọbụ atọ n'afọ ọbụla. Ị e na-eji ohere akọrọ ha maka mkpa dị iji ngọzi na onyinye Chineke nyere ha enyere ndị ha ka mma aka. Ndị otu Fada Pita nke naijiria na-enyere ndị ọrụsi aka ha na-enyere ndị enwe nna enwe nna aka site na inye ha onyinye dị iche iche ha na-enye ha otu ọbụla dịka mkpa ha siri dị ha na-enye ha onyinye ego ihe oriri uwe wheelchairs clutches agaba ha na-enye ndị mmadụ ohere ịhụ dọkịta oyibo n'efu na-enyekwa ha ọgwụ n'efu n'afọ ọbụla ha na-emere ndị ụmụaka na ndị ntorobịa oriri bịambịam n'ọnụ n'oge ekeresimesi ọbụla ya bụ krismas pati ha na-enwere tenis akademi na anambra steeti ebe a na-azụ ụmụaka na ndị ntorobịa ma na-akụzikwara ha etu esi apịa tenis wee dịrịzịa gaba abịa na amerịka ha nwere Fada Peter Charity Organization na Fada Peter Sports Foundation e wubere Fada Peter Cherity ka ha nye aka hụ na inyere e, e ndị ọgwụ anya na ndị ọrụsi aka na-aga n'ihu yana ịkwado ọrụ inye ewuli ọgwụ n'efu ndị Sports Foundation batara ọrụ ịkwado ụmụaka na ndị ntorobịa ihe Fada Peter Group na-arụ na Amerịka iri afọ isii Ndị Paraprika Charity Group na America na-ekpokọta Summer Tennis Program maka ụmụaka na Seton Academy dị na South Poland. N'afọ gara aga, ha malitekwara ịkpọkọta ụmụaka na ndị ntorobịa amụrụ na amerika na-akụzikwara ha asụsụ na omenala Igbo. Abụ m ofu onye n'ime ha. Na mmechi, n'aha emume aka na nde soma tenis Program na ndị Farapita International Igbo Kids Academy, anyị na-ayọ Amarachukwu n'isi Farapita ka echiche ọma ihe na-echere ndị ọzọ rute ya aka. Anyị na-ayọ ka Chineke gbalite ọtụtụ ndị ga na-akwado ezi atụmatụ ọhụrụ. máa wà nìyẹn.